Jọn isi nke iteghete mgbe ọ na-agabiga ọ hụ otu nwoke nke kpuru isi site n'ọmụmụ ya ndị na-eso ụzọ ya wee jụọ ya sị Raba onye mehiere onye a ma ọ bụ ndị mụrụ ya nke e mere ka a mụọ ya n'isi Jizọs zara sị onye a emehieghị ndị mụrụ ya emehighịkwa kama ka ọlụ Chineke wee pụta ìhè n'arụ ya anyị aghaghị ịrụ ọrụ onye zitere m mgbe ụbọchị fọdụrụ abalị na-abịa mgbe ọ dịghị onye ọbụla pụrụ ịrụ ọrụ mgbe ọbụla m nọ n'ụwa abụ m ihe nke ụwa mgbe o kwụsịrị ihe ndị a ọ bụ ọnụ mmiri n'ala were ọnụ mmiri ahụ gwụọ aja were aja ahụ tee n'anya ya abụọ sị ya jee saa mmiri na ọdọ mmiri nta nke Siloam nke bụ ma a ya onye eziteworo ya mere o jere saa mmiri bịakwa n'ahụ ụzọ ya mere ndị agbata obi ya na ndị na-ahụ ya rii n'oge gara aga na ọ bụ onye arịrịọ ha na-asị onye a ọ bụghị onye na-anọ ala na-arịọkwa arịrịọ ndị ọzọ na-asị ọ bụ ya ndị ọzọ na-asị ee e, kama o yiri ya ya onwe ya sịrị mụ onwe m bụ ya ya mere ha na-asị ya esikwa ṅaa meghe anya gị onye ahụ zara sị nwoke ahụ a na-akpọ Jizọs gwọrọ aja tekwa ya n'anya m abụọ si m jee Siloam saa mmiri ya mere ejere m saa mmiri e wee mee ka m hụ ụzọ ha sị ya olee ebe onye ahụ nọ ọ sị amataghị m ha kutara ndị Farisii onye ahụ nke kpuru isi n'oge gara aga ma ọ bụ ụbọchị izu ike n'ụbọchị Jizọs gwọrọ aja wee meghee anya ya ya mere ndị Farisii jụkwara ya ọzọ otu e mere ka ọ hụ ụzọ ọ sị ha ọ tụkwasịrị aja n'anya m wee saa mmiri na ụzọ ya mere ụfọdụ n'etiti ndị Farisii na-asị nwoke a esiteghị n'ebe Chineke nọ n'ihi na ọ dịghị edebe ụbọchị izu ike ma ndị ọzọ na-asị nwoke a bụ onye mmehie si aṅa apụ ime ihe ịrịba ama otu a nkewa wee dị n'etiti ha ya mere ha si onye isi ahụ ọzọ gịnị ka gị onwe gị na-ekwu banyere ya n'ihi na o meghere anya gị ọ sị ọ bụ onye amụma ya mere ndị Juu ekweghị okwu banyere ya na o kpururu isi na emekwara ya ka ọ hụ ụzọ ruo mgbe ha kpọrọ ndị mụrụ onye ahụ emere ka ọ hụ ụzọ wee jụọ ha sị onye a ọ bụ nwa ụnụ onye ụnụ na-asị na a mụrụ ya n'isi o sikwa aṅa ahụ ụzọ ugbu a ndị mụrụ ya zara sị anyị matara na onye a bụ nwa anyị na amụkwara ya n'isi ma otu ọ na-ahụ ụzọ ugbu a anyị amataghị ma ọ bụ onye meghere anya ya anyị onwe anyị amataghị jụọnụ ya o ruwo dị mkpa ya onwe ya ga-ekwuru onwe ya ihe ndị a ka ndị mụrụ ya kwuru n'ihi na ha na-atụ egwu ndị Juu n'ihi na ndị Juu kwekọrọ rịị n'etiti onwe ha ugbu a ka esi n'ụlọ nzukọ chụpụ onye ọbụla ma ọ bụrụ na ọ ga-ekwupụta na ọ bụ Kraịst n'ihi nke a ndị mụrụ ya sịrị o ruo dị mkpa jụọnụ ya ya mere ha kpọrọ onye ahụ nke ugbo abụọ bụ onye kpụrụrị isi wee sị ya nye Chineke otuto anyị onwe anyị matara na nwoke a bụ onye mmehie ya mere onye ahụ zara sị ma ọ bụ onye mmehie amataghị m otu ihe ka m matara na ebe m kpururu isi ugbu a ana m ahụ ụzọ ya mere ha sịrị ya gịnị ka o mere gị o si aṅa amịghị anya gị ọ zara ha sị agwara m unu ọbụna ugbu a ma unu anụghị gịnị mere unu na-achọ ịnụ ya ọzọ unu onwe unu na-achọkwa ịghọ ndị na-eso ụzọ ya ha wee kwutọọ ya sị gị onwe gị bụ onye na-eso ụzọ onye ahụ ma anyị onwe anyị bụ ndị na-eso ụzọ mozis anyị onwe anyị matara na chineke agwawo mozis okwu ma onye a anyị amataghị ebe o si pụta nwoke ahụ zara sị ha ekwula n'ihi na ihe ebube dị na nke a na ụlọ onwe unu amataghị ebe o si pụta ma o meghere anya anyị matara na chineke adịghị anụ olu ndị mmehie kama ọ bụrụ na onye ọbụla bụ onye na-ebi isi ala nye Chineke na-emekwa ihe ọ na-achọ onye ahụ ka ọ na-anụ site na mmalite oge a ọ dịghị mgbe a nụrụ na onye ọbụla meghere anya onye a mụrụ n'isi ọ bụrụ na onye esitewu n'ebe Chineke nọ ọ bụghị ime ihe ọbụla ha zara sị ya amụrụ nnọọ gị onwe gị n'ime mmehie ọ bụ gị onwe gị na-ezikwa anyị ihe ha wee chụpụ ya n'ezi Jizọs nụrụ na ha chụpụrụ ya ri n'ezi o wee chọta ya sị gị onwe gị kwere n'ọgbara Chineke onye ahụ zara sị ọ bụkwa onye onye nwe ka m wee kwere na ya Jizọs sịrị ya ịhụwo ya onye gị na ya na-ekwu okwu bụkwa onye ahụ o wee sị onye nwe anyị ekwe m o wee kpọọ isi ala nye ya jizọs wee sị ọ bụ ikpe ikpe ka mụ onwe m ji bịa n'ụwa nke a ka ndị na-ahụghị ụzọ wee hụ ka ndị hụrụ ụzọ wee ghọkwa ndị isi ndị dị n'etiti ndị farisii ndị ha na ya nọ nụrụ ihe ndị a ha wee sị ya anyị onwe anyị kpukwara isi jizọs sịrị ha ọ bụrụ na unu kpuru isi unu agaghị enwe mmehie ma ugbu a unu na-asị anyị na-ahụ ụzọ mmehie unu na-anọgide